Ọ dị mma ka ị mara ihe ndị a: Kedu onye nọ n'ihe ize ndụ inweta ọrịa Parkinson? ịgbanwenye afọ bụ ihe kachasị ize ndụ maka ịmalite ọrịa Parkinson. Ọtụtụ ndị na-ebute ọrịa ahụ dị ihe dị ka afọ iri isii ma ọ bụ karịa. otu ọ dị, ọrịa Parkinson abụghị ihe nkwanye ùgwù nke afọ, n'ihi na ndị ka dị obere nwekwara ike inweta ya. Ọrịa Parkinson ọ na-agba n'ime ezinụlọ? Ọtụtụ ndị mmadụ nwere ihe a na-akpọ idiopathic Parkinson n'asụsụ Bekee, nke pụtara na amaghị ihe kpatara ya. Ọ ga-ekwe omume, ọ bụ ezie na ọ bụ ihe na-adịghị ahụkebe, ka ndị mmadụ nyefee ụmụ ha ọrịa Parkinson. Agbanyeghị, nnwere mkpụrụ ndụ ihe nketa akọwapụtara nke a adịghị n'oge a, ọrịa Parkinson ọ na-efe efe? Mba, ọrịa Parkinson anaghị efe efe, enweghị ike ịgbasa ya site na mmekọrịta gị na onye o metụtara. Kedu ka ọrịa Parkinson si aga n'ihu? Nke a ga-adị iche maka onye ọ bụla, mana n'ikwu okwu n'ozuzu, ọrịa Parkinson na-aga n'ihu nke nta nke nta, na mgbaama ejiri nwayọọ nwayọọ na-akawanye njọ ka oge na-aga. Na mmalite mbụ nke ọrịa Parkinson ọtụtụ ndị o metụtara na-enwe ike ịrụ ọrụ ha kwa ụbọchị dịka o kwesịrị. Ọrịa Parkinson ọ na-egbu egbu? Ọrịa Parkinson abụghị ọrịa na-egbu egbu. Ogologo ndụ ọtụtụ ndị mmadụ agaghị agbanwe n'ihi nyocha ha ma ọ bụrụ na ha enwetala nlekọta na ọgwụgwọ kwesịrị ekwesị. otu ọ dị, ụfọdụ n'ime mgbaàmà ndị dị elu nwere ike ime ka nkwarụ dịkwuo elu na ahụike na-adịghị mma enwere m ike ịnya ụgbọala mgbe m nwere parkinson nchọpụta ọrịa parkinson apụtaghị na ị ga-akwụsị ịnya ụgbọala. otu otú ọ dị onye na-ahụ maka akwara ozi nọ n'ọnọdụ kacha mma ka gị na ya mee nyocha a biko mara na iro ụra na mmalite ụra na mberede bụ mmetụta dị n'akụkụ ụfọdụ ọgwụ Parkinson na nke a nwere ike ịdị njọ mgbe ụfọdụ. Ọ bụrụ na ị nweta nke ọ bụla n'ime mgbaàmà ndị a, ị kwesịghị ịnya ụgbọala ma ị ga-agwa mmụta akwara ozi ozugbo enwere ike. Enwere m ike ịga n'ihu na alụ ọrụ? Ee, naanị n'ihi na achọpụtara na ị nwere ọrịa Parkinson apụtaghị na ị ga-akwụsị ọrụ. ọrụ bụ isi inye ego dị mkpa o nwekwara ike wulite ntụkwasị obi na ugwu onwe onye ị kwesịrị iji nlezianya tụlee ịgwa onye ọrụ gị okwu gbasara ọnọdụ gị n'ihi na mgbaàmà gị ga emechapụta pụta ìhè ọ bụ Parkinson's Africa na IPDGC Africa wetara gị ozi a maka ozi ndị ọzọ biko gaa na www.parkinsonsafrica.com